chọrọ ka ị bịa n'ogbe m gaa fụ m n'abalị a ee bịa bịa fụ m mana e nwere nwanne m nwaanyị e, nwaada ọ nwanne m nwaanyị ka e, o si obodo oyibo na-agbadata chọọ ka ị bịa fụ ya ifu ị ga-afụ ya n'anya mma ifi na-eri hmm? ọ onye nke m ka ị bụ akwa onye m ka ịwụ mma enye gị ifi na-aga mma ifi na-eri eme ka ekwuo ọgwọta anụ maka obodo naijiria ya anụnwa dị afọ asatọ gara aga hapụrụ ya abeji onwe ihe gbanwere n'ime obodo o nwekwa ihe m hụrụ o nwere ike iwe okporo ụzọ legos ka ọ na-ekwu ọ dị ka ọ legos na amaechi ife ọ na okporo ụzọ niile a makacha ebe niile bụrụ nnọọ pete mm. amaechi nke nwa ịma ihe mere obodo niile na-agbalị na-anwa ka obodo ha mma karịa obodo ndị ọzọ ọ wụ eziokwu o nwee ihe m chọrọ ịgwa gị ị eh, mana ọ nwere ihe pụrụ iche ebe ị nọ mma gị a enweghị atụ bịakwa eziokwu ọ pụrụ iche <laughs> sawam ya ihe dịka ya n'ụwa chaa chaa <laughs> achọrọ m ka e ezigbo ka ihe mere ka gị na nwatakịrị nwaanyị a mere n'ụlọ m ebe a tata ihe nwere ihe ọhụrụ n'ụlọ m leka ngwa gị achọkwa m iberibe a n'ụlọ m ọzọ biko biko biko biko biko esikwa n'ụtọ ahụ ọzọ ọzọ ị nụrụ ya ọnwa ka na-agwa nwa ka isi otu agwa okwu ee ibe mmadụ nke bisi obodo oyibo wee bata ị chọghị ụlọ akwa ya ka ngwa gị ihe anwakwụla anwa emeghe n'ụlọ m ọzọ ihe na-agwa gị ọ na mma agwụ agwụ afụfụ gị ya bụ na ụdịrị ndụ anyị na-ebi ndụ anyị na-ebi na-amịgharị piom piom piom na-amị ka azụ ịpịrị oje na nke obi na ịpịrị oje na nke ifeanyị ịpịrị oje na ụdịrị ndụ anyị na-ebi agwụna m ike nne ọ bụ na ọ gwụbeghị ike ike ya agwụna m ọkwa n'eziokwu ka ikwu ta àwọn báàgì. ibi ilé ẹ̀gbọ́n àná. Easy. Imana. Imana ó tègbó fún àná. Oyin. Ha ha ha. onye na-ekwu ije kpọmkpọ eziokwu m niile ama m na ị ga-enye m ezigbo akara ekwentị gị <laughs> daalụ nsogbu adịrị biko nụ biko nụ foto anọ na Facebook ya bụ ndị ochie nye m nke ọhụrụ hmm? zitere m nke ọhụrụ achọrọ m idobe onwe m ruo mgbe mụ na gị ga-afụ kedu mgbe ị chọrọ ka ọ bụ n'oge ọ dịgo ọsịsọ <laughs> ọ dịgo ọsịsọ e? ngwa kedu mgbe ị chọrọ echikwana ọ gị nwa ga-agwa m mgbe ị chọrọ ebe ị chọrọ ngwa gwanụ biko anyị afụnụ ụlọ oriri na mkparị dị n'okporo ụzọ faba <laughs> ngwa ndalụ dalụ <laughs> eziokwu enyi m ọ gbawa ebe a <laughs> ma mụ a nwoke nwere ugwu <laughs> ị na-akpacha mmadụ ahụ na-achọ na nọ na-eme ka ezigbo mmadụ ọmụ ezigbo mmadụ n'eziokwu samaghịrị ezigbo mmadụ amanụ m ana m enye oge <laughs> ịma na obi dị m ụtọ taa taa mere ya ọnwa labụ n'abalị ụtọ mụ na gị nọ na-akpa na ahịa ndị bekee na-akpọ Facebook isi ị na-echetachi ihe niile ọ <laughs> izu ka gị nwa ada nwa egovin oyo oyo nwa daalụ <laughs> <laughs> um, ibinye nso n'ebe a mm, mba mba mba ebe m bi eh, ịgbago GRA ee eh? mm. hey ebe GRA ka isicha wee bịa ebe a makwa <laughs> eh, na ịbaliri ebe ahụ etoka mana ana m achọ iwu mmadụ n'ala kachasị onye m fụrụ n'anya <laughs> ị na-achọ ịgwa m na n'anya nke ukwuu ije kpọmkpọ ije m afọ m n'anya o m na-achọkwa anya ịlọ gịnị mere nwunye mere ewo obi adịrọzị gị mma obi dị m mma gịnị mere achọ m ịlarụ tupu ndị enyi nwaanyị abụta gị na ndị ọyị gị bi mm, mụ na ndị enyi nwaanyị ise bi ise mana ahụ adịghị ofu ka a kpọrọ ya jebe ụlọ ọgwụ achọrọ m ka m laruo jesiere ha tupu ha abata unu ise chabila ofu ụlọ ise adị egwu ngwa nsogbu ka anyị gaa ṅụtụ mmanya ma esi ebe ahụ anyị ここなかった。 <laughs> biko gwa m kedu mgbe m ga-abịa ịhụ ndị ọyị obi ọ bụkwa na m achọ ka ị bịa fụ ndị enyi m nwaanyị gịnị mere mana ịma na nwere iwu na-achị anyị iwu hmm. iwu gịnị <laughs> ọkwa ịma na otu anyị bụ nwaanyị biri n'ofu ebe hmm. na nwoke chọta anyị na asị na anyị ndị ofu <laughs> ihe na-atọ gị mana isi ndị oyi gị unu ise bi hmm. lofu ụlọ lofu ụlọ onye mere anụ ụlọ ahụ hmm. epeka anụ obi m kekọ n'ihe ịchọ ka m mee ọkwa onye nwere ego na-achọ nnukwute ụlọ <laughs> ah, ihe ga-emewo anyị ga-anọ na-ekpesi ekpere ike ka Chukwunna

gịnị nwe ya ahụ a na-agbakọ ama ee ihe mụtazi Pita bụ iji nwayọọ otu ahụ mara wee na-eso ụwa maka ndidi iji ije ụwa ndị a niile nọ n'ọkwa ha na-eji nwayọọ ndị Igbo tụrụ ilu wee kwue na onye ndidi na-eri azụ ukpo. mana ndụ anyị na-ebi ebe a onye ndidi adịghịzi azụ ugbu ihe ọ gwara m ọ gwara m ya jiri obi ya niile wee na-ekwe nkwa ya ya fụgide m n'anya ruo n'ọnwụ

ọ dịkwa mmụọ mbụrụ gị ike biko ka anyị na-afụ ihe anyị ga na-etinye n'ọnụ n'ịmụ na biko jide jide ọ bụrụ na maka nke ahụ jide aka ị chetara ụbọchị na sị gị na agụọ na agụ m isi m jee ṅụọ garị m ahụ ije nke chelekwa bụ na m na-abịa ihe adịkwa mma ma akpụkwa gị wee Emeka, quem se ihe akwa m

Umaga. Kansige huna. Hapo hapo vya vya kansige huna. Ha ha ha. si nri otu ịma mere ọ dị m ọsịsọ ka ị bịa bịa hụ nne na nna m eziokwu obi jiri ya nwayọọ ọ na-ahụzi gị ahụ ahụ ala eziokwu bụ na ọ na-ahụzi m ahụ mana ọ dị m ọsịsọ ka ị bịa hụ nne na nna m ọ dị m mkpa obi m ọkwa ịma na ịgwa m na enyi gị nwaanyị nke mbụ na igosiri ya mma gị n'ọnwa gara aga achọrọ m ka nyere mma ohere ugbu a tupu anyị ejefia ka ọ ghara ịdị na-eche na ị na-achụ nwaanyị nnukwu gịnị ka i na enwe ike ime ugbu a achọrọ m ka anyị nyere ohere ugbu a tupu anyị echefe ya ntụgbara ọsọ <laughs> ekwere m nkwa ụgbọala kemgbe ọnwa gara aga hmm. eche ma echefula ehm, ijem hmm? igotere gị ụgbọala bụ nsogbu hmm? mana o nwere ihe anyị kwuru gbasara ehm, imepe afọ ịzụ ahịa gịnị ji gị obi ma achọ ka m ikwu maka nke ahụ ọkwa isi na ego ngwa gị n'ubuka inye gị ego abụghị nsogbu Emeka o nwee ihe nsị ka ngwa gị ọ maka Ijeọma o nwekwa ihe ọjọọ mere ya mana ọhịa ọ ebe a na-eche kemgbe oh, ọ ihe mere m Emeka o nwere ihe na-enye m nsogbu n'ime obi m chọrọ ịgbara ama m na ịfụlụ Ijeọma n'anya nke ukwuu mana o were obi ya tụkwasị n'ebe nwoke ọzọ nọ